Today, Ndewo, this is another episode of Imo Asusu Igbo with Ihuoma. Ta, ubochi ta, today we are looking at the A alphabet and its equivalent word. The letter A alphabet and its equivalent word. Mwanukain bido. Let's begin. Acha, sand. A, aqua, cry. Mm. Aqua, cry. Aqua, egg akwa egg akwa cloth akwa cloth akwa akwa bird anya eyes anya eyes afọ a afọ stomach anụ anụ meat aka aka hand a akwụkwọ akwụkwọ book a anyanwụ anyanwụ sun a achịcha achịcha bread a ahụekere ahụekere groundnut a atụ toothbrush atụ toothbrush aho ah aho body thank you for watching this video don't forget to click the share like and subscribe button below thank you for watching and you can also book a class if you're interested in learning the Igbo language with us okay the, our information is on the screen for you to contact us to learn this language